select. Etinosa emeela mmemme ịkpọ aha nwa ya nwaanyị ma zochaa ihu di ya. Ned nwoke emeela mmemme ịkwado ncheta ọmụmụ nwaanyị nke ise ya. N'ikpeazụ, Cubana Chief Priest egotala ụgbọala ọhụrụ. Igbo ndị ọma anyị ọnụ anyị abịala n'ọzọ n'ụbọchị nke taa iweta na emume nke ahụ na-amasị unu nke na-enye unu obi ụtọ anyị kpọrọ CB ebe a ka anyị na-eweta ahụ ntọntọ asịrị niile ihe niile na-eme gburugburu obodo anyị aha bụ Abdulrasheed na kamera Boy TV Igbo na-eweta n'ozi ozi nke ụbọchị nke taa ngwanụ geenụ ntị n'akụkọ ndị anyị ji bịa onye anyị ma ama na-eme ihe nkiri Nollywood aha ya bụ Etinosa emeela mmemme ịkpọ aha nwa ya nwaanyị nwa ya nwaanyị a bụ nwa ọ mụrụ n'ụbọchị e mere ncheta ọmụmụ jesu kristi nke anyị ma dị ka ekerismas etinosa mere ka amata nke a ka o tinyere ihe onyonyo ya na di ya na nwa ya nwaanyị na soshal midia wee na-ekele ndị niile bịara soro ha nwụrụ maka mmemme ịgba aha nwa ya nwaanyị mana ka o mere nke a e nwere ihe tụrụ ndị mmadụ n'anya ọ gara were ihe onyonyo ji wee kpuchie ihu di ya ka mmadụ hapụ ịhụ onye di ya bụ nke a mere ka ndị mmadụ na soshal midia ji wee kụwa ọnụ ụfọdụ na-ajụ si kedu ihe mere ọ ga-eji wee gbuo oduko agwa ahụ ọ bụ na ọ bụghị di ya n'anya ka ọ bụ maka ọ naghị eji di ya ekwu isi nke a bụ akụkọ nke na-agbasa anyị ka anyị dọsa n'aka anyị wee na-eche ihe etinosa ga-aza ha n'aka nke ahụ kwa anyị na-asị ya daalụ ma na-ekelekwa ya maka ịgbọ aha nwa ya nwaanyị nke n'ịga n'iru nwoke ama ama ji ezigbote ego onye nke aha ya bụ Ned Nwoko onye nke bụkwa di nwa agbọghọbịa ama ama na-eme ihe nkiri Regina Daniels ebidola ugbu a wee kwadowe mmemme ncheta ọmụmụ nwaanyị ya nke isii red nwokomori ka amata nke a ka o tinye ihe onyonyo ya na nwaanyị onye ka ahụ abụla Laila na soshal midia wee na-eto ya ezigbote afa wee na-akọkwara ndị mmadụ akụkọ otu ha abụọ si wee na-eme ihe lọv nwantịntị ha o tinyere foto ahụ wee na-asị ndị mmadụ na onye ọbụla dịwa njikere maka mmemme ncheta ọmụmụ nwaanyị ya ned nwoke kwukwere na ihe edemede o dere wee na-ekwu si na ọ tụrụ ya n'anya ka nwaanyị ya ji wee gbaa afọ iri atọ ọ sị na nke a bụkwa ihe mere ngwa ngwa ya na ya nwa na ebe a na TV bụ na-esokwa ned nwoke na-anwụrị ọwụ maka ncheta ọmụmụ nwaanyị n'ịbịachi akụkọ nke ụbọchị nke taa ọ dị ka ụbọchị nke taa bụ ezigbote ụbọchị maka na akụkọ niile anyị ji wee na-abịa bụ ihe ọma ihe ọma ihe ọma ihe ọma si n'aka nri si n'aka ebe wee na-abịa nwa okorobịa nke mụ na gị ma na-eme ezigbote mkpọtụ na soshal midia onye nke aha ya bụ Cubana Chief Priest abụrụla onye nwe ụgbọala ọhụrụ hee nke a bụ ezigbote ozi ọma kubana Chief Priest mere ka anyị mata maka ụgbọala ọhụrụ nke o gotere ka o tinyere ya na soshal midia nakwa na Instagram ya wee na-egosi ndị mmadụ gburugburu ụgbọala ọhụrụ ahụ ụgbọala bụ ezigbote ụgbọala ụgbọala nke dị ezigbote oke ọnụ nke aha bụ jili S7 ka o tinyere ụgbọala na soshal midia ndị mmadụ si ebe niile dị iche iche wee soro ya na-awụrị ọnwụ wee na-ekelekwa chineke n'isi ya ya mere anyị nwana ebe a na Boy TV Igbo na-etikọtakwa olu anyị na olu ndị ọzọ wee na-asị ya kubanachi Chief jisi ike na-eme ihe ị na-eme na Chukwu ga na-akwụ gị ụgwọ ọrụ anyị atala ụkwa jee nze n'ụbọchị nke taa kwụrụ na ọbịara ije nwụla ndị ọma ije mụọ na ebe a ka anyị ga-akwụsị ụwa n'ụbọchị nke taa n'emume CBJs ama na obi dị unu ụtọ ya nri gasị na anyị igwe ndị ọzọ anyị ji agbasa ozi ka unu nwee ike ihe ndị ọzọ anyị ji na-abịa anyị nọ na fesbuk na Camera Boy TV Igbo nọ na YouTube na Camera Boy TV nọkwa na Instagram na Camera Boy TV Igbo ndị ọma ka ụbọchị nke taa ma anyị